Hello. Igbo bụ Igbo ekele m ụnụ. Igbo bụ Igbo nnọọ. Igbo bụ Igbo kwezu ụnụ. Ee, afụrụ m ikoro ebe a. Ambatara ebe a, afụrụ m ebe esi wee dozie ebe a. Ọ dị m mma nke ukwuu. Eyi ikoro a na-ahapụ ọrịa mgbere na-emetụ ya aka ka mma ma onye ọkpụkpụrụ igoro eh mgbe ọmụnukwu batara ọkwa aka hara n'ikoro ọ na-abịa Ona be ona be leni gasị Kasi onye oya cha. Oya cha ịhaga ya bụ mmadụ ugboro abụọ ọkpọ ya na ndụ bekere ọkpọ ya n'ọnwụ ee ana m ekele ndị niile rụrụ arụpụ ụka wee bịa na mmemme a ee ana m ekele ha esolensi na-ekele dịbara nsọ na-ekele ndị ọbụla iru afịa bụ ndị kwadoro omume dị etu a ee ekele ka m chọrọ ka m maka na ụmụ egwuregwu erikazi nọ ekekatara ekebụna na ana m ndụ ekpere m na-ekpe ịtụnanya ọgwọ na-eti ife Emmanuel bụrụ onye Igbo maka nwaanyị maka nwaanyị ga-eji anụ wee nnukwu niile anọ n'ala Igbo mgbe gboo e nwere taa ndị ụlọ omebe iwu na steeti dum n'ala Igbo emebuo si na nwaanyị ga-ala eketa oke mana ihe gbasara ala mana ihe gbasara maka na ihe etu e na anyị na-emegide anyị na-akwanyere nwaanyị nnukwu ugwu

ihe n'anụ n'ala Igbo ee nwanyị ama nwoke nwoke ọjị ọsana ọrụ ọzọzọ Igbo mere ya ọ nọ na Izrel ọ nọ n'obodo niile enwere nsọ a na-asọ n'ala Igbo nwaanyị ọbụla chiri echi etu ọha amaghị esi nọ zuru ọbara nwaanyị dị awa ọjị ọgwụ maka otu ozugbo na nwaanyị bụrụ nwoke bụrụ nwaanyị ego ọbụla ọbụrụ nwaanyị na ọ bụ ọgwụ nwoke nwaanyị Anakɔrɔ b'a ka yɛ, ɔdi n'o t'o yɛ. O wee wuli ya, bụlọdụ nwaanyị anọ dị mụchụ ụmụ ya, lụọ nwoke lụọ nwaanyị ka lụọ So ndị Igbo, afọmeli ndị Igbo si emegide nwaanyị. Ife nna ya ọ dịkwa ọnwụ, a na-ekwu okwu udo agụrọ iruo na obodo obodo ndị ọcha ndị a na-ata aaa obodo ndị ọcha ebido ọbụrụ ịdadebe bụrụ ụlọ gị rụjụ ụlọ gị gbawata nwaanyị iziga ike mee ka o mee nọọsụ oluzi emerịka ọ chọwa gị ụwụ kpọọ gị ikiri mmanya ụla ọ na-asị aka akụrụ niile ịghara ekwu ya ọ bụrụ omenala Igbo biko ekenere m ndị iru olu na ndị kpọbatara ibe aka maka ihe ụlọ mere chineke ga-akọzi unu na-eke ọ ga unu n'oyi ọ ga unu na ise ọ unu na mkpọ ebe ọtụtụ okwu n'ebe a nke mma iwu maka maka ekwuru ebe na ya bụ na osisatụ mma ọ dụwara abụọ ndị ọba akụkọ na nọ n'obodo a na-akpọ yoruba ebe a ka m na-emere onwe m biznes ndị ndị akụziri m nke ebe esi alụ pefum eji ekpe ekpere anọ m na yoruba na-eto na-atụ ya ọ na-aga ahịa wee ruo olu a wee na-asị yoruba ndị igbo na hausa na wee nọdụ n'ime anya m shọp niile nọ n'oyibo wee ruo n'ihu ọta dị yoruba na-akụwasị akpụ ana ma nwa mmụta oke sekọnd dọta nọ one week old na bimbo hospital nọ ebe pepeta nsị ebe mere kụ nwa wee gbaa nnukwu ụzọ anọ m ime ike metere ele nye 1993 eh, election January si na ibe anyị anya m pụ ndị ọma mma wee na-edebigide na m na-erolu oji na anata nna m anara m anata nna m ofu ife atụrụ na m bịara kele obodo amụrụ m onye obodo nsi na m amara na nsi na mmanụ ọkụ wee tụọ mma n'ọfịa wee na-ayọ n'igbo ọyịyọ na ibe mekọrịta n'igbo rie nweta na igbo na-ekwutọ mmadụ igbo na-akatọ mmadụ ọ bụrụ igbo bịa isoro nọ na-akpụ otu ekpemekpe maka ihe ọ anyị niile n'igbo taa wee ekpemekpe mere anyị nwanne ama nwanne ileta nwa gị zụchaa nwa gị nwanne zụọ ala ide ọmụ ọgba gị esi abụọ ime nine months ide ọmụ agwa ụmụ anyị Igbo bụ ndị tara afọ ma ndị na-akụzi nkụzi wee ebe, ka gịnị ka azụọ nwa azụchaa nwa ọ nwekọtazi ọya enye nne ya nri oje na ofe ekpemekpe ụka kparakwụkwụ ụka a na-akpọ pentikọstal chọọchị ka udo na ndị gị na-agaghị ekpere ka ọ nwa n'ụka e wetara ndị ọma wetara anyị mee gịnị ka ụmụ niile wee kewasịa n'ala Igbo ka ụmụnna niile kewasịa taa Igbo akpọzi ofu onye na-anata n'Igbo o were ndị njem, mobile police 10 20 wee kiri kpọọ onwe ya okirikiri ma ndị Yoruba onye na-arapụ ụlọ o were nwanne na-etinye onye na-apụ were nwanne ya tinye ma ndị Igbo nweta ọnya na Chevron nweta ọnya na Mobi fana enyekwu onye ụmụnne ya maka obodo bụ onye bụ ọgaranya akwụkwọ ka ọ bụ mgbọzi nta anyị chọọ na owele nchi maka na egbugo oge taa ndị mkpụrụ okwu egbugo oge ọkachasị onye mkpụrụ okwu nke ikpeazụ ọya eme oge ahịa apịa ka ọ bịa semina maka na okwu dị ya mma n'ọnụ ana m ekene ya n'ime so ha ana m asị biko onye asị na-ejide ka o ji imana ka o ji mma onye asị ya rapụ imana ka o ji adịrọ mma ọmụ ị na-emeta mma iwe amakesiri ọ ya adịrị gị mma eke ọ ya adịrị gị mma oyi ọ ya adịrị gị mma nkwọ ọ ya adịrị gị mma nkwọ etu isi wee wapụ ihe niile ị na-eme wee bịa na nyere anyị kwuru ya adịrọ gị ee anyị na-amụta ihe n'aka gị na-ekwu na ọfọ maka ego anọ ana m ekwu na ọfọ ana m azụ ka ndị niile dị aka ka chineke nna ọkwasị bido na ọkọdọ ya na-akpọ n'ala chukwu okike abịa ee ọgọzibe anyị na nta bido oge ọzọ mmewepụta e oge wee begịnị wee wee ụlọ azụ maka gịnị na nsi olu esi olu mmadụ dị ụlọ azụ so onye na-eme ihe ya gịnị na-eje e na obodo ọzọ n'obodo ya eji m onwe mmadụ maka ịbụrụ ibe iji ebulata n'obodo gị ndị ya elu ajụrụ ya ndị ya ji ọnụbụ ya nọ ya ndị ya site n'ebe onye bịa ọsọ ọsọ ibe anyị nsogbu n'ala Igbo ka anyị kwụsịkana nkọta onwe anyị ka anyị site anyị n'anya n'oge a Chineke kwụsị ka uru fọm n'anya n'oge ndụ tupu gịnị ibe gị ọ ya dụrụ ụlọ mma ka Chineke gọzie ya kacha ọfọ nri ezigbo mmadụ ikwuru ikwuru ka nna ikwuru ka ọ lere ee anọ m amụ nke m ji bụrụ ụmụaka nwere ka m si dị ịchọba ịkpụ arụ n'ala Igbo onye ozi anọghị ya amagbodo arụ amụrụ m eziokwu ga-asị akpa eziokwu